suicidal, Ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ ụmụ Igbo ọnwa nnụnụ nwoke nọ nso na-ekene ụnụ anyị si ka udo dịrị n'ụbọchị nke tata a sị na agọba ntị ntị anụghị egbupụ isi nyere ntị soro anyị ga-ekenegodo eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị ekene kene ikwu kene ibe ụmụ ibe hmm. a sị na nwata na-amaghị agha na-akpọ ya aya nwata na-amaghị agha na-akpọ ya aya aya aya anyị ekwuo n'okwu ihe gbasara suicide before na dis program very very long ago very very long ago anyị gwara ha na ọ na-abịa mmenyu na examples mana akwa mmadụ aka egosi ebe ọ ga-ada anyị na-eme anyị kwa mmadụ aka ya egosi ebe ọ ga-ada nke ahụhụ nke na-asị na asị ihe ọ bụla anyị gwara ga ebe a confirm mụọ ya jee jee confirm mụọ ya on your own independently ị confirm si ya bịa anyị anaghị ekwu ọnụ efu maka na ọsọ anyị nwe ga-awụ ndị iberibe the most iberibe nwere ike ịpụta were mmụọ a Igbo wee na-ezi ozi ọma and the people listen have you ever seen that before? inugo before na ndị mmadụ ji mmụọ a Igbo wee lee a foundation we never copy anything from anybody ọkwa na ịma go and ask question ndozi ọdịnala bido from scratch from sand we preach about igbo philosophy people confirm people run away people confirm ha fụ ihe anyị na-ekwu bụ eziokwu people buy into now mgbe anyị na-agwa unu na ihe the cause of suicide aga m enye unu instances m enye gị instances nke nwa bekee na-akpọ ife nrịba ama na igbo instances now ụmụnne ọ hmm, oh, patetik something ọ dị painful is painful ihe njikwa gị na ọ dị painful bụ na ọ na-eme ihere ịghọtago ọwụ na ihe a na-eme anyị n'afrịka etinye na muvi nwere ike ịgaghị ịkwa wọch ya ihe na-eme n'afrịka etinye na muvi ị nwere ike ịgaghị ịkwa wọch ya e ị ga-eche na asị ị nwere ike iche na asị ịma na n'abalị n'abalị at night time no light mmadụ na-eburu trọk with that light na-agba na express ụzọ na-adịghị mma ịma na that was suicide mission eh, do you know that ihe na-agwa gị ihe na-eme eme anaghị igbo ebe a ya anaghị eme propaganda that does not exist propaganda anyị na-eme bụ for you to reason and think like a human being. ọnwụ na ewere datin tinye na muvi na trọk nara ofu nkọnkọ trọk nara one side by 12 o'clock in the midnight 1 o'clock or whatever no sun na this trọk na-agba na main road without light ị nwere ike ịwọchi ya na muvi si ọbasị ị ga-asị na ọbasị na yes na bụtọ eziokwu bikos ị nwere ike nna anyị makwa ha many lives ịmada ha many lives datin nwere ike iteki that truck nwanne ihe ahụ oh, suicide mission number one suicide mission number one and this happens every day so ị na-achọ mgbe mmadụ were ụdọ kwụnye onwe ya n'isi onye suicide ihe iche the second coming wait for the second coming driver driver boss bụ mmadụ more than 20 people na the bus o test no alcohol test no drug test which is mba na eme drug test or alcohol test that man ga-adị positive this man buru more than 20 people na bus na-agba bọs o bụ enweghị kilomita onweghị nweghị o jeghị any check up ịgbabata yi ya ọ ga-erukwa ebe ọ na-eje ma ọ gaghị eru nwanne ihe awụ suicide mission unu afụgo moluo moluo otu a ka o si nọdị otu nkọnkọ ndị mmadụ ha nga n'ọnụ ụzọ ya ọ na-ebe ihe ọ na-ebe na third mainland bridge nwanne ihe a wụ suicide mission Niger bridge of Onitsha omega spy since 10 years ago moto ka na-agbada on top of it suicide mission third mainland bridge emega spy since 10 years ago since 10 years ago ka third mainland bridge mere spy moto ka na-agba n'elu ya so kedu ihe wụ suicide for you nwanne gaa bụrụ dictionary go and take your dictionary and look what is suicide ịghọtago now ka m gbazie gị the source of the problem now otu ị nọwụrụ mmadụ now enwere ihe a na-akpọ mmụọ gị mmụọ gị nọ n'ime gị ọwụkwa chi gị asị m mmụọ gị mmụọ gị abịa nwee mmụọ bịa nwee chi oke now ihe ahụ ị na-afụ as good and evil is just ọkụ ịma otu ahụ disco light na-adị ebe na ịga na disco ọnwụ na ịfụ discolite ọ na-echenji color bụmbam bụmbam bụmbam bụmbam so nature is good is you ọnwụ ngwa turn the nature to evil which is the nature will punish you for turning your father is like a child ịtụwa nne ya ime you are pregnanting your mother so the evil ị na-afụ bụ gụnwa pregnantry your mother now the spirit nọ gị n'ime ka m were kwe kọmputa nye na example again o nwere ihe a na-akpọ binary code na kọmputa this binary code dị na kọmputa ọ ya na-ehelp kọmputa to search for program and do ọrụ kọmputa na-arụ were werezie dozu program ti na the kọmputa ọ na-arụ ọrụ the same thing your mind your spirit and your soul and your body nọ in a mission now this letter letter alphabet a eyuzuru ya to code the spirit as a binary code so that the spirit will develop avoid this suicide because ọ na your spirit nwere ihe a na-agwa gị ị gaghị anọkọta buru bus or eh, trailer n'abalị without light upon the street you lack something in your brain this is the source of suicide so onye jeje were ụdọ kwụọrọ onwe ya because he does not see the solution because inside the computer there is no program no binary code or nt system e just like nt system no internet no software all just ordinary computer without anything empty computer that is why you see the attitude e gaa na eh, eh, bending corner or wandering about ka a na-akpọ ya ị ga-anọgide ebe ahụ chegide chegide chegide o olesi ma ịma ihe isi na the na dị roundabout ndị ma ihe isi dị họnụ ka eji anya moto ebe ahụ pii pii pii pii họnụ ka eji anya moto ịghọtago now onye gara skuul for driving license ọ dị na dị driving license ahụ si na iruo na roundabout ọ dị dị iruo na roundabout ichere ndị a ga ịga ọ dịkwa dị oh, is there so ọwụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma bara isi adịghị nkọ this is what I'm telling you e nwere ihe a na-akpọ education education abụrụ that na enwe na school no education bụ system of a culture this binary code m na-agwa gị na-ehepụ kọmputa to use this program etinyere n'ime ịghọtago so that is why otu anyị si akpa agwa because e ekwu na mma gị mgbe mbụ aha anyị nwere dis discode o nwere ihe ị ga-eme ime mana mma ga-asị na onye azụghị azụ o gosi gị na ịzụ azụ is a program on its own ọsọ onye a na-eme ka onye azụghị azụ that means something is wrong with the person ọ sị na ọ na-eme ka ozu a na-akwa gị akwa that means there was a program before ọnwụ na mma kwuru something like that that means e nwere ihe mere respect from you o nwere ihe mere respect how do you expect you to behave that's why ji wee na onye a na-eme otu a that means e nwere a way a character e mere from you which is e nwere ike ọ bụrụ your fault because things fall apart yes ịghọtago so onye nọkọtara jemitie onye polisi onye on trend polisi on trend police with AK47 ọ challenge the policeman ka ọ gbaa ya egbe nwanne ihe committed with suicide nwere onye gbaga egbe ihe committed with suicide because this man is on trend number one onye polisi anụnwa a na-akwụ ya 30,000 per month were AK47 with bullet nye ya ihe e sendịrị ewe oshi you don't know how life work ihe oh, ha purposely did it because ha mana ha nye dị o oge use di egbe to oppress you because ego a na-akwụ ya from government adịghị enough to manage his family that is why ha ji wee na-ana ego na street eme those things ha na-eme because o oh, e nwere ihe na-akpọ cause and effect egbe ha nyere ha to oppress you and to extort money from you simple because ọwụ na ha chọrọ all this money ndị sineti na-ebu ha can pay polisi because polisi security need na idiri inye ha more money mee ha dị comfortable so that to protect you ọ na ha emeghị that means there is something wrong somewhere ọwụ na onye onye the same man anụghị na-akpọ policeman nọ na dis condition ijego ebe obi ifugo be the policeman onye isoro ga protect have you went to their house ijego their house onye bi na one room na-anụ ụmụ nwaanyị na-abụ mụọ ụmụ 7 a na-akpụ ya 50,000 naira or 40,000 ime ichere onye a nwere ike iprotect gị as a security man e, e. so mgbe ọbụla ị challenge daman man with handed ọgba egbe ihe committee suicide ana m agwa nke bụ eziokwu ịghọtanụ I'm telling you the fact simple truth so the system is 90 percent suicidal oh mgbe ụ na-achezina ka mmadụ chịrị ụdọ kwụọ ọwụ na ogbuo n'onwe the system is 90 percent suicidal the driving mmadụ one ka moto ha na-eje Lagos in a week without checkup the your system your body system your body system nwere electricity this electricity nwere voltage this voltage of electricity bụ ihe ji gị ndụ anytime this voltage is slowed down the frequency of those your organs the vibration of the organs in your system reduce and you reduce ha na the virus no na gị we attack the system that is how you fall sick environment the dirty and the environment is dirty or weaken the electricity in your body then the virus the, the vibration of the uh, negative energy rise and the positive slow that is why always naya malaria and the typhoid because this thing will airborne diseases you got that? so your system under attack 24 7 so ọnwụ na enweghị ike iche how do you fight this virus ndị Igbo nwere a program nna because ihe abụrụ ihe a na-ekwu na public or something like that ndị Igbo ndị Igbo nwere a whole system a system complete ndị Igbo dey prepared for anything anytime because that is how nature work and ndị Igbo replicate what nature does o nwere ihe ndị Igbo na enwe as a system o nwere ihe ndị Igbo na-enweghị as a system but ịmagono onye azụghị azụ azụghị ya na igbo ejighị igbo zụ ya ọ ghọta ihe a na-akọ na ọnwa ha na datị na ọ na-eme ma onwe ka ọ na-egbu yes most of our, people now ihe na-eme ha 99.9 percent of ihe na-eme ha they develop it by themselves even their own eye ka know na example you nye example very good one ị gara boy ọ gaghị bidoro gị ahịa were ego ọ gaghị were ego ya were ego ya mepee shop kpọjuoro gị ngwa ahịa si gị na ịzụpụta ego na chọpụ a were eduo gị iwere dị ego ahụ gbaa ofu gị ọ gaghị achụọ gị ka onye ga-eblem ihe nna agwa gị bụ life story ihe nna agwa gị ha bụ life story ọ bụghị na mmadụ sị na mmadụ sị ọ gaghị bidoro gị ahịa with millions of naira si gị na ịzụpụta ego ihe o were eduo gị na gị kwentị o i were di ego gbaa ofe ogiri ego ahụ agwụ ọ gaghị akpọ na gị vileji ka onye ga-eblem that is simple common sense ọwụ na ịzụpụta hazie chọpụ ọfụma ọ gaghị ga-eduga odusie gị e nwere ike ọ laiki ya gị ọkpọrọ gị na ya zụwa kọmbine were ọgaranya a na-akụ ọgaranya akụ mana dis person chose irisi the money akpọ na ya village ruo na village ọsị ọga ya na ọga ji were ajọ mmadụ ọga ji nọdụ n'ọgwụ ego ọga ya ji nọdụ nka ọga ji nọ na society ọga ji mee nka mana onye ahụ simpụ onye bidoro ahịa orisi ego that is what is happening to our people in every aspect ihe m nyere unu bụ example in every aspect ugboro one ka ndị ndozi ọdịnala setgoro project n'ala Igbo the same people setiri project nyere ego ha risie ya dị next time ha apụ ọgọwa nonsense hapụ ihe a si ha mee ha emebe ihe ọzọ ịgwa ha don do this don do this don do this ọ ga-akachie ntị mee ihe andị ya ọghọ ya ahịa ọtọ n'ọba akị onye ga-ebule ọtọ n'ọba akị onye oge but the same person the same thing na-eme this driver buru moto na ọ ga-anụkwa destrin kwuru hie nkwụsị ya the next minute o buru moto ṅụọ mmanya baa na bọs buru ndị mmadụ jebe Lagos ọpụta na Benin ọmanye na mmiri ha niile anwụọ ya ma pasenja ọ nụkwara destin o ọ nụkwara ka m kwuru ehihie o ha nọkwa m na-ekwu si na there is no program in our system mana ha fụrụ nsọ ala as ihe na-adịghị relevant not knowing that na before abraham jesus was kwa ihe ndị ụka na-ekwu before you live life nwanne there is condensation of energy you can never pass one nke ọ bụla ị mafere you must repeat the class the condensation of energy you can never sideline one single one if you one single one then you repeat ihe na webụ eziokwu so owu that nsọ ala eh, that place ahụ nsọ ala ka a na-ekwu maka programming of a child you gaghị amenwe jump ị eh, jump ya you must come back ị gaghị ajọmpụ onwe ya ịjọmpụọ ya you must come back because ndị Igbo nwere ihe ji mmadụ one n'ime ụnụ ma ihe ndị Igbo ji wee nwee ala obi ala obi ihe mere anaghị ele ana adacha ana ahụ ana obi gị ahụ anaghị ere ya ere o nwere reason why bọtụ 99% of ndị Igbo amaghị reason why a na-ejighị ere anaghị obi ere because all based on cosmology ka eji wee mee ya ọ bụrụ that based on ihe ndị mmadụ na na-ebi as a life no enwere ihe ndị igbo ji onye ọbụla bụ onye igbo kwesịrị ịma how to farm onye ọbụla bụ onye igbo kwesịrị inwe a farmland that is absolutely truth because it's based on cosmology ihe na-agụ na ihe bụ education cultural education is a program this should be program running inside you ị gaghị sideline nwee i sideline ya ya ifo the consequence every igbo person must be a hunter ịmara e mgbe anyị pere mpe anyị chụrụ nta mmadụ one n'ime ụlọ chụrụ nta ndị mmadụ na-afụ datin just like a kind of ndụ si n'elu weda no ihe a wee program a process which is every Igbo man must pass that process enwere ihe a na-akpọ ịgba mgba destiny a program and every Igbo man should know how to gbala mgba because it's based on cosmology enwere ihe a na-akpọ igbo odibo every igbo man should know what is igbo odibo because is based on cosmology then goes on goes on goes on now you see the reason why our life is not stable you got to go ndụ anyị stable anyị chekwa na Nigeria na-eme anyị detin but not knowing that na look at the mirror ifuru Nigeria ifuru Buhari na the mirror you don see Buhari na the mirror onweghị mgbe a mụrụ gị ndị oke for example ndị Igbo nọ na Germany na-ekwu maka Biafra <laughs> so ọnwụ nọ maka na Naijiria ọ nọghị na Naijiria ndị Igbo nọ na America na-ekwu maka Biafra ọnwụ because ọ nọ na Naijiria no ndị Igbo nọ na England na-ekwu maka Biafra so ọ nọghị na Naijiria so the problem ahụ about Nigeria ọ nọ Nigeria ịgotago that is the case but everybody just may generalize issue issue you don generalize issue no you look at the mirror onye ka ịfụ na mirror onwe ka ịfụ na mirror so n'a excuses onweghị onye si na biafra dị njọ no but don give excuse because even though the biafra come you personally look at the mirror onweghị mgbe gọọmenti gara enye gị ego ka ị na-eri ọ bụghị eziokwu nwere ego ọ na-enye mmadụ ego a na-eri eh? England nwere ego ọ na-enye mmadụ ego ihe a na-eri wụ working benefit ma ndị arụ na-adịghị ma ndị ụkwụ gbajiri ụkwụ gbajiri gị go to England onye ahụ dị anaghị enye ya enyetin ọsọ ndị ahụ na-adịghị go to America go to Europe ọnwụ na ahụ dị gị nwe ihe a na-enye gị so onweghịkwa mgbe unu chere na nweta eh, free land from Nigeria eh, mmanụ aṅụ eju ebe niile na-aṅụ wepụtara ụtọ ṅụọ mmanụ aṅụ onye gwara gị south sudan will be you a living witness all the whole illusion niile ahụ ọkwa the country apụtago from northern sudan kedu ihe ha mewuru since then what have they done so issue abụrụ about separation you can separate that is not a problem ị ga-apụ from nigeria nsogbu adịghị get biafra i'm happy no problem i wish you success i wish us good luck we get biafra no problem the issue here is the system of a people igbo is a people ihe anyị na-ekwu about the cultural education of igbo mindset because even in the biafra enwekwere ndị ọzọ na-anaghị asụkwa igbo abụghị ndị igbo n'ime you know so kedu kwere who, who will represent you what are you going to represent for your own self not even for you, you yourself iwe onye igbo igbo nwere foundation of a life they live how they behave how they act how they eat all these things igbo way of life so nke nwa onwe asị onye igbo kee the system ndị igbo na-eme meeting everywhere in the world they have meeting mana egwu about igbo heritage ọjụbasị gị how can i do it ọ mgbe i jere bido igbo meeting ọmụ bidoro gị mgbe ị mepere igbo meeting all dị whole zone ahụ niile unu na-eme igbo meeting ọnụ nso mepere gị igbo meeting ọkwa gị mepere onwe gị yes so so the issue here bụ na nwanne nwere ihe anyị na alak na-egodo anya data obodo ahụ anyị nọ a na-akpọ naijiria n'anya ebe ahụ just look around the place ịghọta ihe a na-agụ nwanne nwa ga-anwụ anwụ ga-anwụ anwụ ọkwa ịma nwa ga-anwụ anwụ ga-anwụ anwụ UN Europe nwanne ka ọ dịbe oke ka ọ dịbe ọgụrụ onweghị onye fọrọ taịm ya ihe mere bụ na you are living an illusion. ị na-elive an illusion of life ịghọtara ihe a na-akọ nwanne ana m agwa gị nke bụ eziokwu n'iru Chukwu na n'iru mmadụ ịghọtara ihe a na-akọ ndị ji ndị ahụ si na Naịjirịa ndị Fulani erughị 7 million ọkwụrụma Fulani na Naịjirịa erughị 7 million go and do your own research ha erughị 7 million jee jee mee research go and do your own research na-ekwuchi m ntị everyday ụmụ ibe ọwụ nsọala ọwụ nsọala e nwere ihe mmadụ na-akarị akarị ịghọtago o nwere ụdị kọmplen anyị ga-eme anyị na kọmplen hia na disi odio na odo na anya na ndawụ ndị nkịtị ịghọtago odo ya na ndawụ ndị nkịtị bikos na e ziri wasap onye ọbụla nwezie access to internet everybody can speak everybody can talk nwanne a sị na what makes a man is inside not outside ije nwoke na-eme di ya n'obi ihe nwoke na-eme dị ya n'obi ihe ikwu na Facebook ihe ha bụrụ ya karakta ya bụ nọnsensị bọnkọm ịghọtago ihe nwoke na-eme dị ya n'obi ọ bụrụ na ndị Igbo ma ihe a na-akpọ nsọ ala enweghị mgbe mmadụ ga-abịa na ana Igbo gbuo mmadụ bikos nsọ ala dị ala ọ bụ arụ ka onye agha mere so onye agha mere datin o kwesịrị ịkwụ ụgwọ ya 100 million times even the generation come he will pay but ị ga-abịa na Facebook na-ekwuchi m ntị na-akpọ sọmbọdụ nọ na juel ọfụrụ time ha juel ọfụrụ time ya juel afọ time ya na ka ihe na-akọ onye ka ị na-akọ juel ọwụ mmadụ juel abụghị mmadụ un wụ group of people all the whole country nọ na un nwechara problem na their house all of them ha niile nwere the same problem ị nwere so nobody will come and bring your case that place because everybody have the same problem. ha niile nwechara interest na kọntrị dị nọ n'ụwa niile enwere ndị na-akpọ permanent secretary ndị ji aka ndị ndị owners of UN permanent secretary ịghọtago simple period ka m na-agwa gị nke bụ eziokwu n'ihu Chukwu na ihe m na-agwa gị because ihe m na-ekwuchitere ana m ekwuchitere igbo ọnụ ọnụ igbo ka m na-ekwuchitere igbo so agaghị m esi kọrọkọrọ wee because kọrọkọrọ wee ọ bụla m si the next 100 million years this video will be here I will be judged by what I said because ụnụ nwa na onwe na-eme omume iche na this contemporary ihe iji ọsụrụ mee ozugbo ozugbo because e don leave a legacy ịgotago ọnwụ oh, na ị na-aga for legacy ị kwesịrị ịma ihe ị na-eme yes because ihe anyị na-eme na just anyị na-eme ka ndị mmanya na-egbu which is what I said before in the beginning the source of suicide bụ ihe ihe anyị na-eme na suicide mission simple nwere ihe ọzọ suicide mission ka anyị na-eme because we don have a standard mind of reasoning enwe ihe a na-akpọ ama ka m hapụzi ikwu nke ha ebe ka ọ ghara ịdị ka ihe nwanne resistance resistance okwu m na-eme oh, sometimes m bịa fosia our young men hi ọ na m n'obi bikos ndị ala ihe ala ama m na boys are ready ihe boys lakịrị bụ direction ịghọtago bikos e nwere program yes ha de dis pepl ọwụ na ndị a nwere program dị otu a si wee dị mean nwee program nwanne n'obu nwa onye ga-abịa n'ala igbo mee nonsens nna nwe nke bụ eziokwu bikos i know the blood running into the system of our people people need a program every day by day owu na enye disi ụmụaka dis program ha eji too ha onye nwere ike ịbịa n'ala Igbo mee nọnsensị onye ọsọkwa ya gwara ọ gaghị eme nwunye adị mbọsị ọbụla ndị Igbo si na ha achọghịzị ịnọ onweghị onye gasị akwụsị ọ bụ because of na echi ebe akọrọsi ebe akọrọsi ebe akọrọsi ebe a odo ha anya na ụnụ gba ọtọ that is why nwanne onwerego mbọsị ewu fụrụ agụ kwụ nọdị ewu agaghị afụ agụ nọdị ewu cannot see agụ and stay fu agụ ọgba ọsọ so ọwụ na anaghị atụ gị egwu you are nobody anaghị atụ gị egwu then you are no onwere onye bụ ịbụrụ you are nobody iwe ewu ha nwawere agụ so ihe ọzọ gwara gị gwuwegwu olesi ma ijere sie agụ ijere were agụ ị nwere ike ọrụ fake ogoro ewu si efe owere nkata agụ kpuo n'ihu asị at least ọpụta ọsị ọkwa agụ na agụ na agụ onye ọbụla awa na agụ abịara ma ọ na nke ịwụ mgbada ịwụ mgbada puo puo mpi pụta mee ụdị ụdị ụdị ụdị ụdị ihe ahụ akụghị ya akụghị ya inweta onwe gị na pakados mara ihe a na-akụ so ụmụ ibe dịka ntị ekwu ihe a m na-agwa unu ka m ga na-agwa ụnụ every day by day ma ị chọrọ ma ị chọọ agụ bụ agụ ewu bụ ewu and ị were ewu tee n'ime ọnụ agụ in one second ị ga ị ga-afụzi ya unu ama ha the consequence of what you see every and hear every day ịma ha ihe ọ were okwu ụtọ nke na-aba n'isi bụkwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọla obi dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site eh, na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọla obi ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. because you don't know how things work nwanne mara but ị na-agwa ndị be anyị cool ode anị ka agwaghị how things work nye gị better program how to reason then you reason for your own self not for me not for anybody for your own self ihe anyị na-akpa agwụrụ agwa ọ bụghị agwa anyị gụrụ ahịa nye onwe anyị na-ebesa akwa akpagharị a complain every day by day ihe ọwụ ndụ kemgbe ibe ibe sinsi ụwa iji pụta ụwa onwe ndị amụrụ sefụ ha na-ebe akwa sinsi amụrụ ha ka na-ebekwa ruo mechi ọkwa this thing suicide a na-ekwu okwu the spirit is frustrated the spirit is frustrated suicide that's why ofe onye polisi ji egbe osi kimi achọrọ m ịnwụ kimi awụ ọgba ya egbe ọnwụnwụ nke ahụ aga this is suicide mission mmadụ buru bọsụ bọsụ onyụọ mmanya nwa anwụrụ buru bọọsụ 20 pipo bọọsụ no kilomita no speedometer nothing ọmanye na moto muvuo frustration the spirit is frustrated no future Nigeria agaghị enye gị future you give yourself future onye nobody will give you future anyị nwa ji aka anyị from the scratch develop ndozi ọdịnala were nsọ ala nna nna anyị ha ji wee bie ndụ to give ourselves future as ndị Igbo nobody will give it to you mobilize yourself and create one for yourself nobody will give you future not even Nigeria as a government go to western countries here our communities doing something for themselves Even na Europe ndị na-edevelop obodo local government not even federal government Dem borrow money from federal government to develop their place from earmark onye onye nọ na vileji onye nọ na vileji na-amaghị ebe Abuja dị ọ na-akọmplen na ụzọ adịghị na vileji ha ụzọ adịghị na vileji ụnụ Buhari ogbe vileji ụnụ dị ịmakwa vileji Buhari Zamfara ka ọ ebe ka ebe Daura the president na onwe vileji ụzọ adịghị ya Daura ọrụ nke ụnụ ka ụzọ ga-adị ụzọ adịghị na nke ya ọ bụrụ na nke ụnụ ka ụzọ ga-adị onye mere anyị ụdị ha sị who did this to us onye mere anyị ihe the time anyị ga use wee na-eme plan nwanne let me tell you one thing now is a reverse reverse mechanism reverse mechanism leave the city ka anyị jema occupied the whole empty land n'ala Igbo go to Igbo land and begin to farm leave this city forget city that is our own vision as ndị nsọ ala Igbo we must go to the villages and stay onwe ihe anyị jere site ime na vileji ka anyị na-eji ime jee n'ime di ya nọdụ ebe ahụ ọ ihe nna gị gwara gị onwebe mgbe nna gị siri jee na siti jee mee gịnị city wu, man's is in the city city wu a matrix created ka a sị gị pụta na anị nna gị ka e were ya ndị Igbo na ya ala obi ala obi ala obi ala obi bụ the amadioha itself thou shall not worship any other god than me that is iwu iri a na-ekwu maka ya ala obi the second one bụ ọrụ ugbo the third one wee chụ nta iri ka ọ dị mana ị na-echere ka agwana gị thou shall not worship another god than me ọ sị gị don't sell the land because don't sell it you mean we don't exchange don't ever exchange it because if you exchange it ba na ọkụ ọnwụ ngụ nwa bụ onye you pregnanted your, your mother ara atụọ gị ịchọwa e, e onye ga-eblame thou shall not because ha in a simple form ndị Igbo don't do like that because ndị Igbo mana ime ekwuo ya ụtọ ahụ ọ so ndị Igbo use something that is solid which is the land your father left for you don't sell it ndị niile rara n'obi ha lere n'obi ha ha ego ahụ furu efu ndị niile rara n'obi ha ego ahụ furu efu ego ahụ ha retere nye furu efu anaghị eji igbo agwụ ya onye ọcha ndị igbo agaghị asị gị thou shalt not no ndị igbo ga-asị gị don't sell the land because ala obi gị wụ the inner most chamber we are the purest of the purest live don't ever exchange it with nothing. because it's who you are you are the divine creative force you go and corrupt yourself na-abịa na-akọchiri mmadụ ntị suicide asịghị suicide asịghị you created the suicide yourself empty spirit will leave your body ọkwaghị moto spirit needed the body for development as you need science and technology for development also spirit need your body as a science and technology to develop because as above so below ị gaghị enye ihe ị na-enweghị you can only give what you have so if spirit found out na this body will move ogbuo the body chọọ new body nwanne ị igoro moto moto gị na-enye gị nsogbu ọnwụ na ị nwere ego moto ọzọ ka ihe ị ga-eme ịkwafuo dị moto ọnwụ na ị nwere too much money tụfuo ya goro ọzọ ọkwa na enweghị too much money ree ya ere goro ọzọ that is ihe nna bụ absolute truth nwere anaghị eme anaghị ọwụ kọpị kọpị ọlekomsi komsa ma ndị french mba inwee moto moto a na-enye gị nsogbu nwanne <laughs> ịkpọsa moto a ree ya nara ego goro moto ọzọ that is what spirit does ọ ga-asị gị this life is not worth living nna gị dislike ọ sị gị ṅụọ mmanya ịṅụsịa mmanya baa moto buru moto na-aga ka ehi moto ị na-agba onwekwe spidometa iburute isi Legos. taya ya echekwa e ha ị nwere ike si nsi two years chenjibe taya moto nwanne this is suicide onye polisi ka na-eme isi na moto mapụta gịnị this is Naija onye polisi ahụ e ji egbe ọkọkụrụ ya aka ọkụ and ọkwa gị nobody will ask and ọ gwara gị sị gị I will you and nobody will ask ị ga na-agwa anya ọgba aga nobody will ask ịghọtago and nke ahụ aga ịgbasi ọbara dị nke ahụ aga afta ịgbasiri ọbara that is gone ị na-agụ na-agụ nwere ike ọwụrụ ofu nne nwa ya ji aka ịghọtara and that is the end of the story nwanne ọwụ suicide so suicide a na-ekwu ajọ ọsọ ihe ahụ ajọsịrị na-ekwu okwu na jos ka a na-ekwu okwu suicide na Naịjirịa dị 90 percent suicide mmadụ nọkọta n'ọrị ga-enu poolu eletrik were waya si ya na-atapụ ọkụ ị na-atapụ ọkụ na neked waya ka ị na-atapụ ọkụ eh? no protection nothing ndị ọkada ọkada bụrụ mmadụ ọkada ṅụrụ mmanya ọ si na ife na restọrantị pụta ṅụọ six bottles of gouda six bottles were ofu akpụrụ achị ya bụnyere ya n'ime o nwere mechin aha na-ebu aka ya aka ya na arọgọ arọgọ like this aka ya rọgọ arọgọ ụda o buru ha anya ọ na-egezi ege onwekwe ojikwe ogbu netinye ya n'ogba onye nọ n'azụ efe fefe moto ịtọ jeje nweta onwe ya na dioda afta moto ịtọ na dioda saidi. nwanne ọ ihe abụ suicide ruo ụzọ moto ịbụọ na-agba moto ise nọ ya gwanụ m ihe ọkada ọkada anụnwa ji wee na-efe ihe a niile nowinli ọkada makwa ihe ahụ ọkwa bikos etighi m aka n'imi wee na-ekwu ya ọkada aha bụ datin ma ihe ahụ ihe a na-agụ ka ọ na-afụ ya everyday ka ọ na-afụ destin but still yet ọkada aha nwụọ mmanya buru da moto kee onye na-ama ha na na naijiria na ndị polisi na-adọba na-eweresi um, osisi dọba n'ụzọ ka onye na-ama ha na o were ọsọ buru moto aha mụọ mmanya ọ gaghị afụ datin n'oge ọ ga-ama ihe aha elu buru ndị mmadụ baa ime ọhịa ka onye na-amaghị ka onye na-amaghị na trọkụ trọkụ n'ime abalị enweghị ọkụ na ọ dị denja ka onye na-amaghị and the worst na-abụghị na ọ dị denja ọba ọba dị ọda lane ọbana moto si abịa abịa ọbanya na ya ihe m na-abụghị bụ ihe have live it afụgo m ya n'anya m anyị na-agba otu a trela no light nothing na-abịa n'ihu anyị gịnị ji wee maachị na ụdị ụzọ nke ọzọ adịghị mma na o nwere gota o nwere ka o si wee kụwasịa akụwasịa trọk enweghị ọkụ abaa na the contra direction moto moto a na-abịa kedu onye ihe na onye a n'isi agwaghị ya na moto nwere ike isi ụta na-abịa ọwụrụ denja fụda moto nwanne ọhịa ahụ open suicide ọhịa ahụ open suicide this is open suicide open one ịga ebe a na-ere anụ ijiji na anyụ ikpuru ijiji nọ na dị anụ karịrị anụ ahụ ị na-ego ijiji nọ na ọgba anụ dị ebe a na eghe anụ ka m na-agwa gị ha ijiji nọ n'ọgba anụ ahụ karịrị anụ nọ dị ya bọta anụ ahụ ka ị ga-eji wee sie nri rie nwanne ọ bụ ihe abụghị susaidi eh? susaidi life susaidi ị gaa na tọiletị ebe ha na-aga tọiletị anyụgide nyụgide nyụgide oju ewee flọch ya nwanne otoro ọ ihe ahụ susaidi asị na common sense adịghị common nwanne m ya wotoro onye nyụọ onyụcha ọnaba onye ọsaba nyụọ a flọsh ya ma ọgwụkwa na a ga-aflọsh o ije na toilet akwụọ na line akwụọ na line chiaga <laughs> toilet na akwụọ na line onye nyụcha ibi ya eje eh? nwanne adịghị common mgbe ụnụ na we lack fundamental way of life ụnụ asị bụ na asị na enwere ihe ọzọ dị mkpa karịa these fundamentals disease is man made created disease curable diseases na-egbusi ụmụ anyị unhealthy food na-egbusi ụmụ anyị nsogbu adịghị ndozi ọdịnala enweghị uru anyị bara no problem but the end will justify the mean the end will justify ebe ọ bụ na enyere unu gold unu asị mba n'ọwụ chakol unu chakol ka unu chọrọ were chakol ị ga-ata dị okwute ịtasịa dị okwute ejụọ ụfọrọ ọzọ nwere ihe ndị Igbo na-asị iji eze akpa ekwere mmadụ iji eze kpee ekwere ịtasị afụfụ Buhari onye ga-abịa afụta Buhari ga-adị worse than Buhari tie ego gị ị ga-etinye ego and enwekwe biafra ị na eje because ichekwa na Buhari art ya biafra esi n'enu daa ichekwa na ọ Buhari art ya ninja biafra esi n'enu daa asị ka ọ bụ na n'enu osi ada olesi ma ime the right thing ịchọọ ya ịma ihe ị kwesịrị ime bụghị akụkọ ka ị na-akọ if you want it ndị awụsa gwara gị unless you superior us in power if you superior us in power you take it if not you cannot ọ gwara gị pọmpa and play then say it ka ihe na-edesivr onwe ha si gị unless you have power more than us prove the power then say this thing every day by day unless you prove the superiority in us you take it if not you cannot ha kwuru ya ekwu ka ihe mmadụ na-edesivụrụ onwe ya ba eh? out of pathetic out of crying out of misery all of a sudden your dream become reality nna anyị kwuru datin ngwo m nse ngwo ihe mme ngwuo gị otu okwu hem ụdị ụkwụ mma agba na mkpụrụ amụ mgba mkpụrụ amụ ba gị afọ mgba na amụ ọba gị afọ ha gwara gị everyday by day everyday by day dem say it to you look at this man unu na-akpọ president ọ batara ebe ahụ change everybody na in your own eye eh? ma magistrate o ma marshal o ma ma mami staff o ma police staff o private executive order change all ị bịaghị na-ekwuchi m ntị ikwuru datin ruo m nso nwanne ikwuru datin ruo m nso mkpara gị aka anyagwa m ihe ndị mmụọ ji ntị okere ajụọ gị ma ikpuru isi ntichiri gị naghị anụkwu ihe ịfụkwụ ụzọ o nwere ihe o zoro ezo dị ma enweghị ihe o zoro ezo so amaghị m ihe ụnụ na-akọ i never hide anything to you o chenjiri unu wepụ ya tinye onye na-eti isi ala ibe ya onye ọ trọstụ garispond n'ihe ọ na-ekwu simple ị na-eche ka ọ bịa were onye kristian tinyere gị <laughs> nsogbu a na-echere ọ na-abịa the next thing unu ga-afụzi ọbịa na village unu okpo everybody pịa nọdụ ebe ahụ mara ka unu ga-esi echi echighị azụ and once ị pụrụ ịpụọ na once arasakịrị your village arasakpana ya once arasakịrị arasakịrị ya military ejorize polisi na ndị amị na ọdịdị a sekuriti ka unu gara ịbịa merụ ha ahụ ka unu gara ịbịa merụ ha ahụ so for peace so that the peace will regain <laughs> unu apụgodi ya unu na-apụọ na igwe ila egwu izie ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe ifuwe volcano volcano onwe <laughs> bụ volcano na-eme omesịa <laughs> island apụta ebe ha gwunye island island adabụghị eji ebifo after the volcano <laughs> he pụta the next morning ifo land ah, ah. ọ dịka movie dịka movie ogbe ikwe dat land aha maybe 50 years time people will begin to migrate there and live there as simple apc dị nekwa ụmụ nnụnụ obi n'igwe efe enweghị ubi maọbụ ọba chukwu nna na-azụ ha ụmụ ibe ụmụ igbo aka m na-agbara ụnụ ama n'oge ama m na-agbara ụnụ n'oge eji m n'oge na-agbara ụnụ ama maka susid a ego m ya sinsi bata ụnụ anụghị ya ontili oruo na ya step. until o ruo na ya your doorstep mbọsị nna gị bụ ọbata ị na-eche nna gị ma nna gị esigo na ova ma pụsụọ isi narị that day ka ị ga-ama na oruo ọ ị pụọ nwa gị bifo ị mara sị na ndị eke agbagbuo onye nwa gị na ọ sị na ọwụ na ọwụ na ihe nwe emehụ na ihe nwa agaghị eme sị gba agba ịbatazi asị na ofu nwa ala ala until then ị ga-anụ ihe m gwara gị that day ka ị ga-anụ na nsọ ala Igbo sọsọ nwere ike ime the mind changing because he need the changing of focus the spirit need it your spirit need changing of focus onwere ihe ọ sị kwụsị n'ọwụ na the changing of focus the mental change direction ebe ahụ ị na-eje ụzọ adịrị ya there is no road there isi mba n'ụzọ dị ya ị ganube gọọmenti haus if we remove government in nigeria today nigeria will still remain the same gọọmenti enwebe ihe ha mere gị maha onye ahụ so what is ka ihe dị important about the government ị na-aga ahịa na idumota ị na-azụ ahịa erere onwe gị ahịa e, ọsọkwa ya wụ na pọtụ dị ugwu awụsa nwere sipọtụ ugwu awụsa nwere sipọtụ ọ Lagos ka ugwu awụsa mma ọ Lagos bụ ugwu awụsa mma ugwu awụsa nwere seaport eh, Lagos ọka ya mma eh, ka ihe anyị na-adị ninja ninja ninja ị na-azụ ha na main market gọọmenti ọ mara ịnọ ọkwa sison ị na-akwụ ị na-akwụ ị na-akwụ ị na-akwụ ya salari ruoro gị ụnụ ịrụ na Ọnịcha ọ gọọmenti nyere gị ego ya eh, gọọmenti ọ nyere gị ego ijụrụ ya chọọchị ụnụ na-arụ gọọmenti nyere ụnụ ego ya moto ị na-anyọ gọọmenti nyere gị ego all of a sudden gọọmenti arụzie ihe niile nwanne ihe inid wu protekshon inidri protekshon and ọwụ ngụnwa ga-eprotekti onwe gị ịghọtago bed of the same feathers flies together group yourself in a the same manner ndị mkpu asịna ọdịkọdị kpọsa ọdịkọdị egoro ọdịkọdị kpọsa ọdịkọdị egoro federal gọọmenti na-abịa abịa ọbịa ka ọ na-abịa they are coming federal government na-abịa ka ndị federal government they are coming after you and that is the system of life nwanne ana m agwa nke eziokwu ha na-abịa ịmakwa history of Egypt the history of Egypt nọ there eh, Columbus went to America is there India is there Africa is there so all these histories are there so onwere surprise surprise e nwere ebe that is the last bus stop last bus stop na federal government is coming ha na-abịa and they nwere any option ọsọ gị shatụkwa ha biafra tim 100 million years federal gọọmenti agaghị adị scared of you because ọ by chago those people ị nwere ike ịkpọ ha niile nwechara oil wells free of charge from a to z nwechara oyi well. ị nwere ike kwuo dị isi eziokwu ịmakpụrụ okpuru bed ị chọghị ịnụ ya <laughs> ha niile nwere oil well free of charge that is why a na-egbu everyday nobody say anything o nwere ihe na egbu na ugwu awụsa kedu ndị na-amaghị na illegal mining of gold for 36 years kedu ndị ọgwụ ọ ndị Igbo mba na Kano nwere more Chinese in Kano than the whole Nigeria niile Chinese quarter uh, uh, nọ na Kano arab kwọta nọ na kano nọ n'ugwu hausa nke nwe nwere alaị nwere alaị na-agwa ụnụ na aghọta ihe a na-agwọ igwere alaị n'ụbọdị ichere ọgụ ihe ụnụ na-akọ taa ihe ahụhụ ka otu ugo ụnụ na-akọ ndị mmiri ndị na-eche nche sekuriti men na mba mmiri bụ jewish people sekuriti men na-eche naijiria oyi nche naijiria sekuriti men riverine area ndị ju ọkwa na ịma ha mara ya ọ Jewish men na-eche Nigerian oil company nche so ihe na-afụ you are just flashy car ihe na-afụ flashy flashy ị naghị afụrụ ya so ihe na-agwa gị bụ nke bụ eziokwu ma ị chọrọ ma ị chọghị absolute truth nsọ ala Igbo kwere m ikweghị den then only then that force because o nwere ihe na-akpọ sedition isedid your power to that imaginary nonsense werekwa your power back take your power back install the power in the land nwanne if you resist say na this land you don't call it a name you got go because Nsọala is holy of holies all people who believe in the land a na-akpọ ha levite people who believe in the power of the land because there is no how the god can live in heaven as in above so below ọ ga-eme opirisie n'eluigwe a na-eme gịnị mgbe ị na-eji ịkọ nri ịkọrọ ya n'elu mgbe ị na-eji ịkọ ihe ị na-eri eri o nwere ihe a na-eri eri na-esi n'ada ọkwa naanị ka ọ dị o nwere ihe a na-eri eri si ị na-akọ nri n'elu no ebe a that means there is force here there is force here if you believe you shall see it there is force on the ground and ike dị na ya ike dị ya magnetism osi ebe ị ama na enwere eletrik grid ma ha na eletrik grid dị ebe ahụ naanị tọnda protektọ na-eme arụsị ụlọ ewere tọnda protektọ kọpa tinye naanị nye naanị bikos ama na tọnda ọnwụ na itinye datin tọnda gba ala ahụ kurie the house yes were the power ahụ ị nyere that imaginary invisible something were ya mee install in you then you believe on the land the land will save you the land will be given to you that is a decree of amadioha the decree of amadioha si na gị cross go the land of the enemy now you are ịbatago n'ihe eh, a na-eme ịbatago na nsọ ala then land will be given to you cross and die peace and unity ọkwa ya ọfụrụ ọgụ cross and die peace and unity yes enwere e ihe iji bịa na tebụl na asọ ka onye ga-akpọkwara gị n'isi oche you are not bringing any ka ihe anyị na-asị ndị Igbo na Naijiria, what are we bringing to the table mmanụ adịghị n'aka anyị so we are not bringing any mmanụ na tebụl because kekwere ihe anyị ji abịa enweghị mmanụ anyị ji abịa enwere ihe anyị ji anyị enweghị gold anyị ji abịa anyị enweghị diamond anyị enweghị position power enwere ihe anyị nwere na-akpọrọ these people na mba gịnị ka na-akpọrọ anyị without us ha ga-eme election wepụta president without single igbo person atụ na vote they can still be president they can still be senate na nkwado mmanụ on your behalf ịghọtago ji na agwa absolute truth whether you believe it or not eziokwu bụ ndụ until you prove your power until you prove your power politically physically mentally educationally and religiously otherwise and nothing can stop you from doing that unless you ime ime nsọ ala ala will protect you ala will give you anything you want but ị sịrị ị gaghị eme nsọ ala na ị ga-akpọ yawe yawe na ị ga-akpọ jizọs kraịst ị ga-akpọ eh, eh, imam ị ga-akpọ mm, shabat shabat na amamihe na-akpọ ya nke ọzọ na ugwu awụsa so ala na Mohammed kpọba ha ịkpọsịa ha ala na-eche gị ala Igbo is waiting for you come bịabanụ otu a ka ọ ga-esi anwụrụ gị ka oke nwunye ndị iro n'aka ọ ga-anwụrụ gị ka oke nye ọkwa sị na ka ihe ndị ụka sị na bifo oke ọkpa akwa na Pita ga-ewere ya nye ndị kwa ya bụ onye asịrị asịrịrị Jizọs ọkpọ Pita Judas Judas Judas were resị ndị iro ụnụ ama ha na datin <laughs> bụ sọ sain ka ọwụ ọka isiri ya wee sain nwanne ya alegori ka a na-agụ ụnụ na-aghọta ihe na-eme dị judas ka esi of judas ka esi mbolism of judas ka mpụizi ụnụ ntụwarụ n'ahịa ka ebi simbolism of judas go and do you ya enyere m gị e um, nke ya na-akpọ ya enyere m gị um, homework go and look for what is symbolism of judas ka ị mara na uh, bifo ndozi ọdịnala apụta na-ekwu okwu na ịma ihe anyị na-ekwu unu chere enwe nwa a na-akpọ Judas sọ ya bi <laughs> enwe nwa na-akpọ Judas mba <laughs> ihe na-agwa ụlọ ebe a bụ ihe Judas ga-eme ụlọ otu a ka ọ ga-esi ewere gị ka anyị ndị iro n'aka papetili chere mmadụ ka a na-ekwu ọ ego ebee ka ego na-eme nwere ego dị n'eluigwe ka ọ na-ebe mba ga adịghị dị ya ọ ya na-ekwu alegori and ọ ga-eme ụlọ n'anya ọ ga-eme unu vum n'anya vum efe mara ihe na-eme na ọ dịghị ka fim ma o tega anyị ji na-ekwu ihe ndị mmadụ aghọta adịghị kwuo kwuo kwuo kwuo kwuo kwuo nsogbu adịghị nwanne anyị abịago bụ na anyị abịago n'oge oyi mba ka we ikuku ama n'ọnya ikuku na ama n'ọnya and onye ọbụla fọkụrụ ọpụ bikos onye adịghị sirios nwanne kwa anyị ezigbo aka si ebe a tụzụ pụọ si apụ ebe a get out anyị abịaghị ebe ịzụ ndị ara ihe anyị bere ebe a bụ ndị kwere ndị kwere n'ihe otu kwuru we are ready to die for them anything ọ bụla achọrọ we can do for them mana ọgwụkwa ndị ozochi egbu ọchọ ngala oko ma bụrụ ndị ama ndụwa anyị na idighi ụdị ndị anyị nwe ha ji eme nwa ngwere ejeghị ije ma ọ gbara ọsọ n'ebe ka ọ na-eme ị ga-eje kpọpụta mmadụ from village onye nwe ihe ọ na-eme o kpọpụta ya from village tụịcha ya azụ nye tụịcha ya azụ kụziere everything ọkwa ihe bụ ihe m gwara unu na mbido ọ ga kpọrọ nwa bọyị ya were millions of naira bidoro ya ahịa si ya ịzụpụta ego n'ahịa m were eduo gị this man risie the money ọ akpọ n'ahịa village chụọ ya o jezara village si na ọ ga onye ọgwụ ego ọ ji mee nka ọ ga ji mee nka mana ebidoro this guy ya ahịa millions of dollars si ya na ịzụpụta ego e were duo gị nna nwanne chegodo okwu eje ama m na o mechago most of you ma ma onwe ndị ma o mere ị ga-enwerịrị onye ma o mere ọ bụ ihe anyị na-abụ today n'ala Igbo this is our young men most of them this is their life most of our young men ihe awụ ndụ ha mmadụ bụ enyi n'isi na acha ụkpara mmadụ bụ enyi n'isi na acha ụkpara ịgwa m na ndị a ga-apụ ndụ gwa m na onye a ga-apụ ndụ ndị a dia prizin agwụbe dia prizin agwụbe ịmana prizin mmadụ na-agwụ agwụ bikos ọnwa onye prizin ya agwụbe ọ ga-adị ya ka onye e kochiri ya anya ihe ọma ji ịbịara ya ihe ọjọọ akọtụ something akọtụ ihe ọma off from the person ndị igbo si na nwa ụkpara na-erejisi ụkwụ n'aka ọ ọdịsị na aha mmanụ nwa ụkpara na-erejisi ụkwụ n'aka ọsị na ya na aha mmanụ we never grow up mana ndị Igbo enweghị one solid political structure do you know that no matter how weak no matter how violent no matter how we are anyị enweghị one single political strong political structure asị abụga ha bidoro abụga n'udo na ọṅụ even though abụga fail unu kwesịrị imepe more 20s nwanne ọ na-asị na ọ na-eme onye jakata onye jakata gara nke o jere ja naanị ọ bikos e, e, e, na ị chọrọ ịtụ nwunye gị ime ọ dịghị ime ịkwụsịna ịtụ ya ka jere ịtụ nwunye gị ime ọdụ ka kwụsịna ị ka na-atụ ya na anyị enweghị any strategy to survive as a people we don't have none but none ọ bụrụ na e nwere ịgwa m because only way to survive in this life is culture education finish because culture and education combines together give you political structure anyị enwere culture anyị education then we can no have a political structure that is absolute truth so this is always danger to our own survival so the federal government will succeed aga succeed because we are not prepared to face any consequence we are not ayatro ihe nna bụ eziokwu n'ihu chukwu na n'iru mmadụ we are not ready for anything our youth ntipịa etipịa youth etipịara etipia so owu nde youth isef kwesịrị aggressively jump into nso ala because ọha maka na prepare for tomorrow the tomorrow the future is them but ndị na-agbara afa komkom ha ma ha na onye ji mmadụ na anyị ji onwe ya ha ma ha na onwe ha ka ha na-eme <laughs> nwanne suicide ga-eme increase anyị nọ 90 percent of suicide anyị ga-akụ ya from 92 years time anyị ga-akụ ya ihe a na-akpọ 99 suicide ga-eme increase to 99 percent more more more more ọ ga-adịzi rampant ọ ga-adịzi openly ọ ga-adịzi rampant and openly sikwa na m gwara gị anyị afụbeghị ihe sef anyị afụbeghị ihe because thou shall reap what you sow thou shall what you sow ịkọ mkpụrụ ọka nwanne ị ga-aghọrọ mkpụrụ ọka o nwere mkpụrụ anyị na-akọ today ga-amị ezigbo mkpụrụ gwagọdị m gwa m ofu mkpụrụ mkpụrụ anyị na-akọ today ga na-amị ezigbo mkpụrụ echi we not planting anything apart from this nsọala anyị na-ekwu okwu today what is the seed we are planting talking about freedom abụrụ seed because you are talking about something that already happens is all about emotion and sentiment of what has happened to us yes freedom is not nothing but emotion and sentiment anyị na-egosi ndị nwụrụ anwụ na tv ọ na-ewute anyị n'obi then kill us then kill us then kill us simple nothing education there nothing education nothing political anyị na-ekwu about ha gburu anyị we want to go away from this place so onwere just ọ gaghị etinye food na your table he can never educate you he can never teach you anything o nwere ihe ọ ga-akụzi mụrụ gị so ọ bụghị because maka ndị mmadụ na-ekwu ya ụta ọ dịka gasị na e nwere something e nwere something dị special about it nothing special anyị chọrọ a new country of course yes nobody everybody want so but a na-emezi ọ dịka gasị na nwanne ndị catalonia na-ekwe independent o ha from anything of catalonia still goes the new education science and technology everything elevating every new idea every day new strategy how do we succeed how do we do this enwere any plan anyị na-eme for anything every day after na-ekwuchi m ntị eh, they kill us they kill us and we must leave this country eh, na ekwugheri nonsense nwanne strategy every day by day by day bringing new ideas ha si ebe isi ebe ha si ebe isi ebe ha si ebe a isi ebe nke a on the information of 1967 ụmụaka ahụ egburu since ahụ ka ka na-egosikwa taa ụmụaka ahụ chụrụ bụ only for remembrance that's all ị gaghị use that ụmụaka as a system of defense politically to say the reason why you want to leave nigeria that is nonsense not be, oh, because of that that is remembrance is about war then how do you exist nigeria that is a debate simple confront them and debate how africa will be better with what you are offering that is how you do things you gaghị ajụ ọsọ mgbe ọbụla ịpụta isi egburu e ha anyị we dey kill us we must revenge we must not stay with them together they kill ha ka na-egbukwe gị every ha na-akwụsịrị igbu gị ha na-akwụsịrị igbu gị have they stop no de nke ihe na-agụzikwe what are you talking about egburu gị sinsi o nwere onye kwuru okwu ha ka na-egbukwe gị ọka nwere onye kwuru okwu onweghị onye kwụsịrị ha atag ya na ha oh, atag ha terrorist mba de are sticking ha kpara egbu na ejena so kedụzi mgbe ị nwere hope na ha ga-akwụsị do you think so na ha ga-akwụsị until all of you ha werezi ya na unu gbusi unu niile ma nke unu ga-ama na ha dị serious chere ha dị serious ha minikwere biznes o ha minikwere biznes o ọ bụrụ na imi na biznes the minute so ọ ka mma ịda ya minute or ido minute ọ bụrụ na n'eziokwu eziokwu ị chọrọ ihe ahụ ị na-ekwu nwanne come out from your comfort zone decide what to do either you must confront them that is absolute truth you must either politically or otherwise but you must face your reality because your reality is in each ịpụ from here and that is your reality you must face them that because you chose yourself onwe nobody send you work onwe ejinyere gị ọrụ onwe sendịrị gị sị gị jee jebebe mba you chose yourself otu anyị si eme ndozi ọdịnala na nsọ ala onweghị onye dịire anyị ọrụ anyị ji aka anyị that's why we face reality that's why we come and say na ihe anyị chọrọ na ihe anyị chọrọ na ihe anyị chọrọ na ka anyị chọrọ isi wee mee na ka anyị chọrọ isi wee mee eh? so ọnwụ na ị chọrọ datin come out gwa people na ihe ị chọrọ and na ihe ha kwesịrị ime na ego m ga-esi wee mee hapụ na ụmụazị nwụrụ anwụ ka ha zuo ike na ndokwa hapụ na ụmụazị anyị nwụrụ anwụ ka ha zuo ike na ndokwa so unu amarakwa ka unu ga-esi wee kwụsị ka ndị ọfọ ghara ịnwụ just say never again ọ bụghị ịpụta isi i must die for this i must die nonsense ya bullshit rubbish die for what ijere ọgụ ijere ọgụ nwere ka egbe gị where is your gun kedu egbe iji wee je ọgụ eh, you must die for what mmadụ na-eje ije ọgụ ije ọgụ fe gbagbuo gị gbagbuo mmadụ 20 na nke ịnọkọta ife onye bụ egbe enweghị ihe eji ịgba aka chiri aka na-abịa enu gbuo e, mgbuo m ee igbuo gasịrị iwu e, hiro taa onye gwara gị otu hiro si eme hiro na-apụta gbuo mmadụ 100 egbuzie ya ọ hiro ka ị gbara aka pụtasị iwu hiro nwanne nwere hiro iwe nwanne iwe okoko ya ahụ hiro ya okooko to complete okooko. so echi ịma ihe hiro na-eme ịma ihe hiro na-eme ịchọ ịchọ ịma ihe hiro ị gara Sambisa ha akụziere gị ịga gaa tren na Sambisa ị gasa tren na Sambisa ịpụta eme ihe hiro na-eme ọnwụ na ọwụ ya nwanne jee jee soro mmụ ụnụ jee ọrụ ugbo ka ị bara onwe gị uru bara ezinụlọ gị uru nna akụ nọnsens na fesbuk <laughs> so jee jee bara mbara mmụọ uru bara ezinụlọ gị uru nụọ nwaanyị baa n'ụlọ jee jee jee ime ahịa eme jee arịa zụọrọ onwe gị ahịa bara onwe gị uru bara onwe gị uru bara onwe gị uru ọnwụkwa nụ chọrọ ịjọrọ ihe ọbụla chọrọ ime nwanne m enye once and for all oge anaghị eche mmadụ time wait for nobody ndị a na-abịakwa iwu iwu igburu unu na-agwa unu nke bụ eziokwu ha na-abịakwa for you ịmara ọnụ ka unu ji a na-abịakwa for you ha na-abịakwa gasịkwa na m agwa ha ga-agwa so ọgwụkwa na ite na imechiri ọnụ go jabara onwe gị uru ọ na ị chọrọ ifesi ndị nsogbu gị soro ya mana ihe olu na-akọ mana oriju ha afọ that's why i anaghị ekwu anaghị eji ike ekwu ya ebe ihe m wee kwubi etu suicide ihe ahụ suicide onye chekwuru onye amị ji egbe eh? jiri t just pụta si onye amị gbagbuo ya nwanne ya o oh, suicide gị kọmiti iwu hero suicide maka hero nwanne gaa na sambisa ha kụziere gị ihe hero ịpụta bịa atịa wan ịghọtago atịa wan ịnọkọta nnọọ ejekwuru onye gbuo ya nwanne ya osi suicide gị kọmitiri history will judge you maka ana m ekwu ya ụta history will judge you ị mara difference between suicide and this difference between hero ị mara ihe bụ hero and suicide ị chere ị were suicide na compare to hero no e nwere hero nwee suicide so ihe unu na-eme today na Nigeria bụ suicide not hero not hero suicide ama m na maka ịbụ hero na amerịka na amerịka o nwere one woman one woman gara aga votuo oh, against her constituency na parliament ọpata ofu nwatakịrị were egbe nna ya chere dị woman ọchị na moto pụta ọgbatuo dị woman na gbagbuo ajụọ ya ọ sị na nwaanyị a gara aga votuo against the people voturu ya in na parliament no vote against them this is hero ọsọ gị gbagbuo that guy that guy make history ọsọ gị gbuo the guy that guy make history ndị niile gburu ụmụnne unu n'agha ka ndụ na-akpagharị ikwuru da nonsense ruo m nso akụchie m gị ntị ndị niile gburu ndị ahụ ikpe ihe efe ha na-akpagharị all of them ka dị ndụ na-agagharị na-abịa ekwuchi m ntị na akụkọ akọrọ nonsense ebe atụzụpụ ebe a na akụgịrị you don't know what is life ị mara ihe wụ history don know what is life you don't know what is hero and you can never know it ọ na hero gị bụ iyiri efe pụta ndị amị gị ọ bụ ị nọ mana isi adịrọ gị mma ọ na hero gị bụ ofu nne nwa nne ya eji yiri akwa pụta na striti ndị amị gbatuo ya naanị ịgọrọ mmụ na ahịa ọ bụrụ na mmụ nụ ma ọ kara ime abọshọn mgbe a dị ime gị ọ gaghị ata ahụfụ ya gị ya ọnwụ na ofu onye n'ime ụnụ kpọpụtara ndị a gburu ụmụnne ụnụ bepụ isi a ga-akpụ gị na vileji ụnụ na-ekwuchi mmadụ ntị na na-akụ na nọnsensị pụ ebe mmadụ ike biko kwụsị na ihe suicide ahụ ọl of them bụ 90 ọnwụ niile na-anwụ na Nigeria 90 of suicide asị ọgwụ ndị vileji na-akọ ya ọgwụ nha ọgwụ akọrọ gị nwanne enweghị ọgwụ akọrọ gị ọ suicide ka na kọmiti na kọmiti na suicide nsọ ala nsọ ala igbo nsọ ala igbo ga-apanye gị uche panye gị atụmatụ anyị emezi ya ana igbo ana igbo adị mma gaa ya ọbụla fọkụrụ ọpụ anyị akụpagide na ahụ aja onye fọkụọ ọpụ akụpagide na ahụ aja ụzi anyị nidiri ka ala igbo dị mma ụhụ jos nonsens mana kịta na nwere boys na art na art ninja ịghọtago art ya ninja ịgbatị ya nkịtị dị ụtọ na magonu ala adịghị mma uru ndị nze that's why ndị igbo enidibere ihe ọjọọ n'ụwa ahụ we don't need ihe ọjọọ ịghọtago because ndị igbo is living in a, in a divine state of consciousness so any virus bịara ebe ahụ otu anyị si egbu anwụnta ịmana anwụnta anwụnta ụkwa anwụnta mana ọ na-ata mmadụ and ndị Igbo na-achụkwanụ nta mana a na-achụ nta na onye ọjọọ ọbụla bịa na-eme ya ka anwụnta yes na simple as ABCD to keep the house clean you must remove the nonsense ka eke gị na nonsense ga-esi ebiri na nwanne ihe apụ ata n'ime ọrụ gị ime ugbo gị ogbusie nne ịkọrọ dị ịhapụ ata n'ime ugbo gị ogbusie nne ịkọrọ ebe ahụ our land is corrupt obodo anyị dị corrupt both young and old ọwụ na ala ga-egbusi onye ọbụla hapụrụ anyị 10 only only 10 wey we begin afresh the land is corrupt nna agwa nke bụ eziokwu our land is corrupt n'eziokwu eziokwu n'ime mmụọ na eziokwu ọ dị corrupt so I need to clean up I need to clean up life ka m na-agwa unu nne na-egbu nwa nwa na-egbu nne nwanne na-egbu nwanne obodo mere nkụsa ala Igbo mere nkụsa lọk unu nwere lọk unu nwere bụ na nsọ ala abịago ndozi ọdịnala bịara weta nsọ ala sọsọ ya bụ lọkụ anyị nwere sọsọ ya ọ bụ na ọ bụghị ya nwanne anyị ala ka na anyị alago ka na anyị obodo amaghị akwụrụ. kama nsogbu adịghị udo dị agbacha ọsọ agụọ maịlị ndị ihe sị na ndị oji anaghị ekwuchi ihe ọfụrụ n'elu mana ya dịba na ala Igbo ga-adịkwa mma ọzọ na ọ bụ ihe anyị bịara and we must clean it anyị ga-akpụ ala Igbo nwere ike mana ndị mmadụ ha adịghị used to e, e, movie anyị na-awọchi na Hollywood ọkwa mmadụ tere ya that movie ahụ na watch na Hollywood don mmadụ dere the thing mmadụ dere that movie so our people adịghị used to writing story so that movie ahụ ị na-afụ na ọkwa life is life all life ka ị na-afụ because life anyị na-ebi dị ka big screen TV so that thing na-afụ na movie ahụ is e just life mi na gị na-ebi na so a na-ede story ede write story people art then people begin to live it as a life so ala Igbo ga-adịkwa mma ọzọ life our life will change otu ọ dịkwa na mbụ dizie more better and anyị ekezie nkwụcha maka ndị ọjọọ anyị agaghị enyezi ndị ọjọọ chances ịghọtago hapụ n'ihe gọọmenti ha nonsens gọ chins ị nọ na vileji rụ gbonekefugo ndị polisi ha gbonekefugo ndị polisi na vileji ọkwa ndị nche ka ị na-afụ ka ihe na-akọ na ụnụ aghọta ihe na-akọ ebe na vileji ụnụ ndị nche ndị polisi na n'ebe ndị nche bụ ihe na so ndị polisi anọ na vileji so ụnụ nwere chances to go ruo your village ụtọ bụ n'isi wee chọọ nwere ike anyị kwubekwuru ebe a na ha anụ ihe anyị na-ekwu anyị kpatazi ha abịa mana ụnụ anaghị ekwe mmadụ so okwu ebe a megide na-anapụta mmadụ so ụmụ ibe ọ ga-adịrị anyị na mma ka anyị jekwere mee ihe ọzọ anyị agwago ụlọ na suicide na Naịjirịa nọ na ihe a na-akpọ 90% which is ọ na-agakwu na 99% oge na-adịghị anya sọ nsọ ala ka anyị ma anyị nwa na onwe anyị wụ ndị nsọ ala Igbo anyị wụ ndị ndozi ọdịnala Igbo anyị nwabara idozi ọdị ya ka esi eme n'eluigwe ka anyị mekwa ya n'ụwa wee biri otu ahụ sayensị teknọlọji everything ọ bụla nọ n'ụwa mana ihe anyị na-ekwu we must have base before any other thing ọwụ na anyị kọbasị ya n'Igbo niile anyị adịghị anya ukwu ịmana ndị be anyị dị anya ukwu ha nụgha ihe sayensị and teknọlọji a na-ahụ e, e, mabụrụ mba ihe a wụ life story is a life story is a way of life this is way of life anyị chọrọ ibi mana ha chọrọ ka ha mabụrụ ihe taa na-eji ndị anya ugwu ka ha bido ozugbo ozugbo bụrụ the beneficial of it ọwụzi ụmụ ha dị nkịtị mba anyị ga-eset the pace of the next generation science and technology as a way of thinking so ihe ọ bụla ite nkiri mee matematiks onye gị ansa pụta dị ihe ọ bụla enyeghị gị matematikal ansa nwanne ezuzu bute na ọ bụghị eziokwu olesi ma ọ nwere matematikal ansa ịgbakọ ọgbakọ onye gị mwepụ mana truth dị ya because enweghị na absolute no based on observation ọ bụ ihe anyị na-eme observance because ihe mmadụ na ihe anyị na-amaghị asị human being kakwa nkụ 90 almost 90 percent of ihe na-eme n'ụwa ya na ama ya ya fụghị ya ịghọtago so ị ga-ebezi na observable truth nke ahụ ị ga-emenwu observe so as long as not the within the observable truth mathematically ọ ga-enwe ansa. but ọ bụrụ na ị try ya the answer onweghị ansa pụta ebe ahụ chọọ ụzọ ọzọ chọọ ụzọ ọzọ ụzọ adịrọ dị ya ịghọta ihe na-ekwu ụzọ adịghị dị ya so <laughs> o nwere ndị nna afụ na asị na ka m werezie nke a mechie okwu a sị na ha nna ndị isi ojii onye emekwara anyị ahịhịa ọ sị na ndị United Nations nụ na gwara mmadụ ka m kọghasịrị asị na ndị united nations ndị ọbụla nụrụ ọgụ for 30 years kọsịọ 40 years na a ga-enye ha freedom onye mere ndị isi ojii ha biko ee akwa arịrị akwa arịrị arịrị egbu eriere m arịrị akwa arịrị eriere m arịrị biko na united nations so your life your life ndụ gị nọ n'aka one man sitting in, in, in, in house in new york your life ndụ gị which is ịma na ọ bụrụ eziokwu sef so i were ndụ gị wee bezie na life of a mortal man ka onye mere ndị ojii ha biko who did this to us? ịmụta man so enye gị nsọ ala nye gị amadioha absolute strength nye gị nsọ ala as the absolute law of the universe ignore it wee sị m nonsense nonsensical un somewhere and the somebody na ha permanent secretary which you are not included they make laws that will govern your na ndị isi ojii sef na disgrace unu na-edisgrace m you have disgrace me a lot imego m itego m ure tee anyị ure as ndị ndozi ọdịnala na ọ bụ na ị ga-ekwe na somebody in united nation nwere degree ha wepụta degree na ndị ọbụla nụrụ ọgụ so ndị na-anụghị ọgụ nkọ so ndị na-anụghịzi ọgụ nkọ so the whole country niile nụchara ọgụ gịnị bụ ịnụ ọgụ o nwere ihe gbasara ọgụ na freedom nothing nwere ihe gbasara ọgụ na freedom nwanne isi na isi bụ n'elu na mmadụ ka ibie onye na-ejere mmadụ ọgụ bụ na ofu onye fili na ya ga-etigbu ofu onye that is why eji wee nụọ ọgụ ọ ihe ọgụ na-anụ ọgụ because of freedom ofu onye fili na ya ga-etigbu ibe ya ọ bụ na m fili na mma etighi etie m ga-ezigbo ihe that is why m ji wee tie gị ihe ọwụ nọ maka freedom o nwere ndị nụrụ ọgụ ha enweta dị freedom na yes ọwụ nọ because of war ndị Igbo nụrụ ọgụ na but ha enweta ndị freedom so ọwụ nọ war is about freedom onye ọbụla nụrụ ọgụ enye ya freedom na onye ọbụla ga-anụwa nzi ọgụ na so ọbụla abụọ abụrụ about freedom ịghọtago freedom is a political talk because nothing is free every country nwere law every country America is free but America nwere law so kekwen the freedom dey if there is law governing in america eh? spain nwere law na govern spain ibe anyị ga-ahapụzi okwu a maka echi <laughs> nna nwanne nsogbu adịghị nsogbu adịghị na sometimes eh, nwanne benedict sometimes anyị need differentiate our uh, people yọọ ha yọọ ha yọọ ha anyị yọchasị ha small ịghọtago ka ka ahụgbakee ha afọ m mm, na ha na ara ahụzi ụra nzi ka ha itie ha hitie ha hitie ha ịghọtara so ọ dị mma n'ọkọta nọkọtakwa ha itie ha mana ndị be anyị ya gba ha nkịtị ha naba so nsogbu adịghị anyị ga-edowe nwado ka anyị naba anọ jezuo n'ike nsọala must go and tell your mother tell your father tell your brother tell your sister tell your pastor tell your president and tell your governor that anyị ewu ndị nsọala ndị igbo nsọala ka anyị na-eme and we must abide by it amadioha is the ala obi mana o nwere nke a na-asị na chukwu mana ndị ụka na-ekpe ekpere ha na-asị gị god god god god god jụcha ekeze bụ jizọs <laughs> ha anaghị eyuz jizọs ekpe ma ha na-eyuz jizọs ekule ozu ihe a bụ ihe ndị be anyị na-ama ha na-eyuzu ha na-eyuzu abịama bifo amadioha ịghọtago ndị ụka ịma na this everything will one ịma na ihe na-eme bụ na ndị ọbụla nwezi the way of interpretation ndị ụka bụ god ka ha ji ekpe ekpere ha kpesịa wit god ha close wit jizọs mana ndị be anyị bịa ji abịa ma bido history of iji abịa ma mechi wepụzie amadioha the main man gwuruzie the second man gụnye ifụ ihe mere na ekpere ha anaghị aga ịghọtara yes because one is east one is west ofu bụ nke ga-eburuzi mmadụ from the west because west wee be anwụ dara anwụ adaana amadioha anaana jezu ike na be ha hapụziere ụnụ abịa agba ka m na ya nọbazie so ka ha pụzie the main man kpọbazie the other one ọ all misconception nsogbu adịghị ịghọtago so ihe ahụ above so below east and west ọhịa na-ekwu maka ihe ebe mana ndị be anyị kwesịrị ịmata ntọala abịago anyị ga-akọwara ọnụ how these things work how to use them and when to use them ịghọtago ụmụ ibe so ya dịkwa arụrụ na mma ka m jee mere ihe ọzọ bifo ị mara ihe na-eme nna ịnụwa aa ka ọ dịkwara